professions or occupations ọlụ ndị mmadụ na-alụ ọlụ ndị mmadụ na-alụ professions or occupations ọrụ bekee ọrụ bekee white collar job ọlụ oyibo ọlụ oyibo white collar job ụlọ ọrụ ụlọ ọrụ office or place of work ụlọ ọrụ: ụlọ ọrụ: office or place of work birikileya bricklayer bricklayer carpenter carpenter carpenter plumber plumber plumber onye isi ọrụ onye isi ọrụ or supervisor onye isi ọlụ onye isi ọlụ boss or supervisor onye okpi ikpe onye okpi ikpe lawyer or attorney onye nkụzi onye nkụzi teacher soja soja, (soldier), onye amị (onye amị), soldier, eze (eze), king, ugeze (ugeze), queen, lọọlọ (lọọlọ), queen onye nneta ndị ọya onye nneta ndị ọya nurse kọtịma kọtịma court officer onye ọgwọ ndị ọrịa onye doctor onye nche onye nche security guard onye nzụmahịa onye nzụmahịa (business person), onye ndọrọndọrọ ọchịchị onye ndọrọndọrọ ọchịchị (politician), onye na-eme isi onye na-eme isi (hairdresser), onye ọkpụ isi onye ọkpụ isi (barber) onye na-anya ụgbọelu onye na-anya ụgbọelu (pilot) onye ọkwọ ụgwọ. onye ọkwọ ụgwọ (paymaster) ụkọchukwu ụkọchukwu (priest) or pastor or reverend father onye uwe ojii onye uwe ojii polis onye na-eku nwa onye na-eku nwa (babysitter), onye ọrụ ubi onye ọrụ ubi (farmer), onye ọkụ ugbo onye ọkụ ugbo ote egwu. otiegwu dansa ọgbaegwu ọgbaegwu dansa ọkụ bọọlụ ọkụ bọọlụ footballer ọgba bọọlụ ọgba bọọlụ footballer onye nnabata onye nnabata Receptionist Onye ọkwọ ụgbọ Onye ọkwọ ụgbọ driver